Ihe Enuyuche kwuru maka nnwụchi onye otu ha dere maka akụkọ Sit at Home n'Enugwu, iri Julaị, puku abụọ na iri abụọ na atọ.